Mgbe ọ rụchara ọrụ ya, ọ lara ụlọ ya. Mgbe ọ rụchara ọrụ ya, ọ lara ụlọ ya. Mgbe ọ ga-arụcha ọrụ ya, ọ ga-ala ụlọ ya. Mgbe ọ ga-arụcha ọrụ ya, ọ ga-ala ụlọ ya. mgbe ọ rụchara ọrụ ya ọ ga-ala ụlọ ya mgbe ọ rụchara ọrụ ya ka ọ laa ụlọ ya mgbe ọ rụchara ọrụ ya ka ọ laa ụlọ ya mgbe ọ rụchara ọrụ ya aga m achọ ka ọ laa ụlọ ya ọ rụchaa ọrụ ya ọ ga-ala ụlọ ya Ọ rụchaa ọrụ ya, ọ ga-ala ụlọ ya. Ọ ga-ala ụlọ ya ma ọ rụchaa ọrụ ya. Ọ ga-ala ụlọ ya ma ọ rụchaa ọrụ ya. Ọ rụchaa ọrụ ya ka ọ laa ụlọ ya. Ọ rụchaa ọrụ ya, ka ọ laa ụlọ ya. Ka ọ laa ụlọ ya ma ọ rụchaa ọrụ ya. Ka ọ laa ụlọ ya ma ọ rụchaa ọrụ ya. ọ bụrụ na ọ rụchaa ọrụ ya ka ọ laa ụlọ ya ọ bụrụ rụchaa ọrụ ya ka ọ laa ụlọ ya ọ bụrụ ma ọ rụchaa ọrụ ya ọ ga-ala ụlọ ya ọ bụrụ ma ọ rụchaa ọrụ ya ọ ga alọ na ọ na ọ rụchaghị ọrụ ya ọ ga-ala ụlọ ya Ọ ga-ala ụlọ ya ọ bụrụ na ọ rụchaghị ọrụ ya. Ọ ga ụlọ ya ọ bụrụ na ọ rụchaghị ọrụ ya. Ọ bụrụ ma ọ rụchaghị ọrụ ya, ọ gaghị ala ụlọ ya. Ọ bụrụ na ọ rụchaghị ya. Ọ gaghị ala ụlọ ya ọ bụrụ na ọ rụchaghị ọrụ ya. ka m na-arụcha ọrụ m sie ite ka m na-arụcha ọrụ m sie ite sie ite ka m na-arụcha ọrụ m sie ite ka m na-arụcha ọrụ m ka m na-arụcha ọrụ m o siri ite ka m na-arụcha ọrụ m ite ka m na-arụcha ọrụ m ọ ga-esi ite ọ ga-esi ite ka m na-arụcha ọrụ m gwa ya na achọrọ m gwa ya na achọrọ m ịhụ ya Gwa ya ka ọ bịa n'ebe a. Gwa ya ka ọ bịa n'ebe a. Gwa ya na abịala m. Gwa ya na abịala m. Gwa ya na aga m abịa echi. Gwa ya na aga m abịa echi. Gwa ya na abịara m echi. Gwa ya na abịara m echi. Gwa ya na Okaafọ siri nri. Gwa ya na Okaafọ siri nri. Gwa ya na Okoye ga-esi nri. Gwa ya na Okoye ga-esi nri. ka anyị rie nri ka anyị rie nri ka anyị bee ya ka anyị bee ya ị gaa ahịa taa biko zụtara m nnu Ị gaa ahịa taa, biko zụtara m nnu. Zụtara m nnu ma ị gaa ahịa taa. Zụtara m nnu ma ị gaa ahịa taa. Mgbe ị gara ahịa taa Biko zụtara nnu. Mgbe ị gara ahịa taa, biko zụtara m nnu. M gaa ahịa echi, aga m anwa ịhụ nna gị. M gaa ahịa echi. Aga m anwa ịhụ nna gị. ọ bụrụ ma m gaa ahịa echi. Aga m anwa ịhụ nna gị. Ọ bụrụ ma m gaa ahịa echi, aga m agbalị ịhụ nna gị ma m gaa ahịa m agbalị ịhụ nna gị ma m gaa ahịa echi. Onye nkụzi unu bịa, aga m ya. Mgbe onye nkụzi unu bịara, aga m ahụ ya. Mgbe onye nkụzi unu bịara, aga m ahụ ya. Mgbe onye nkụzi unu bịara, m ahụrụ m ya. Onye nkụzi unu bịa, gwanụ ya na achọrọ m ịhụ ya. Onye nkụzi unu bịa, m ịhụ ya. Ị ọrụ gị, anyị ga-akpa nkata banyere ya. ịrụcha ọrụ gị anyị ga-akpa nkata banyere ya mụ na nna gị kpara nkata banyere ya mụ na nna gị kpara nkata banyere ya anyị ga-akpa nkata banyere ya mgbe ị rụchara ọrụ gị anyị ga-akpa nkata akwakọcha webata ya n'ime ụlọ Akwa akwakọchaa webata ya n'ime ụlọ Akwa akwakọchaa biko weta ya n'ebe a Akwa akwakọchaa biko weta ya n'ebe a Mgbe efere niile kọchara, biko webata ha n'ime ụlọ. kọchara, biko webata ha n'ime ụlọ. Oroma ahụ chaa chaa Zụtara anyị iri. Oroma ahụ chaa achaa, zụtara anyị iri. Ike gwụ gị, zuo ike. Ike gwụ gị, zuo ike. izucha ike, bịa n'ụlọ m. bịa n'ụlọ m. mgbe izuchara ike. M rue ụlọ, aga m asa ahụ. M rue ụlọ, aga m asa ahụ. Mgbe m ruru ụlọ, aga m asa ahụ. Mgbe m ruru ụlọ, aga m asa ahụ. Mgbe m ruru ụlọ, asara m ahụ. Mgbe m ruru ụlọ, asara m ahụ. Aga m achọ ịsa ahụ ma m ruo ụlọ. Aga m achọ ịsa ahụ ma m ruo ụlọ anyanwụ daa, ha ga-alaghachi ụlọ ha anyanwụ daa, ha ga-alaghachi ụlọ ha Mgbe anyanwụ dara, onye ugbo ga-alaghachi ụlọ ya. Mgbe anyanwụ dara, onye ugbo ga-alaghachi ụlọ ya. Anyanwụ daa, ndị ugbo niile ga-alaghachi ụlọ ha. anyanwụ daa, ndị ugbo niile ga-alaghachi ụlọ ha. Nga gaa Ụmụahịa taa, aga m acha okpu. Ọ bụrụ ma m gaa taa, aga m okpu. taa, aga m okpu. Ọ bụrụ na m gaa Ụmụahịa n'izu na-abịa abịa, aga m achọ okpu. Ọ bụrụ na m gaa Ụmụahịa n'izu na-abịa abịa, aga m achọ okpu. Agabeghị m m Enugwu mbụ. gaa m Enugwu mbụ. Agagha m Enugwu mbụ. Agagha m aga Enugwu mbụ. Agagha m aga Enugwu mbụ. M gaa Enugwu n'ọnwa na-abịa abịa, aga m ahụ enyi gị. M Enugwu aga m ahụ enyi gị. Agabeghị m Enugwu mbụ. ma ọ bụrụ na m gaa n'ọnwa na-abịa abịa, aga m anwa ịhụ ndị enyi gị. Agabeghị m Enugwu mbụ, ma ọ bụrụ na m gaa n'ọnwa na-abịa abịa, aga m anwa ịhụ ndị enyi gị.

Eribeghị m akpụ mbụ, ma isie ụfọdụ, aga m eri. Nwa aga m aga efe, aga m aga ọdịda anyanwụ taa. mwepè achọrọ m ịga ọdịda anyanwụ n'afọ na-abịa achọrọ m ịga ọdịda anyanwụ n'afọ na-abịa abịa ọ bụrụ na ọ gara ụmụ ahịa echi ọ ga-anọ ebe a ugbu a Ọ bụrụ na ọ gara Ụmụahịa echi, ọ ga-anọ ebe a ugbua. Ọ bụrụ na ike agwụla Ọ bụrụ na ike agwụla gị, zuo ike. Ọ bụrụ na ọ gara Ụmụahịa echi, Ọ bụrụ na ọ gara Ụmụahịa echi, ọ ka nọ ebe a ebe a

Ọ bụrụ na ọ gara Ụmụahịa echi, ọ pụtara na ọ zụtara echi, ọ pụtara na ọ zụtaara anyị nri.